mane ọnụ na-akụzi ịza nna eze adụgo chituba oge ọma na oge ikike oge mgbasa ozi ozi ọma ọdịnala gaba n'ihu eze adụgo chituba onye ọma na-eji eme ọdụ ọdịnala bụ ụzọ ndụ gaba n'ihu ansioso, você é uma desastre, acaba de Exato, nunca titubeou, olha uma de demônio O é abuso, acaba de Exato, gade Nunca titubeou, gade Nunca titubeou, tempo Olha aqui Macarejo, pão osikapa aka ọrụ ugbo igbo si anyị rapụ nke anyị na nke ha ka mma bụrụ baịbụl bịa akwụkwọ akụkọ ebụbachịfa okwu na ụka ụtụtụ ọma na ụmụ ọdịnala igbo anyị abịakwanụ n'oge awa nke eziokwu oge anyị ji awa eziokwu niile agba nke ọ bụ mụnwa bụ Ogbuefi Eze-Ana Ugochi tubelu na-anọ n'isi ya maka ndị ọpụtara isi ha na-afụ m na soshal midia ma ọ bụ Ogbuefi Eze-Ana Ugochi tubelu Oraifite abụm onye isi nchụàja na Ugochi tubelu dara na tempụ. anyị na-agba afa gba afa mmiri ebirokwazi ọrụ mmụọ dị iche iche abụkwazị m onye isi nchụàja na na restoration prime ministry bụrụkwazị onye mgbasa ozi ọdịna Igbo so you can call me ọdịna ọdịnala evangelist I will my mission is to help people live better life n'ụbọchị taa na oge awa nke eziokwu isiokwu anyị ji wee bịa bụ all you need to know about ịgba ọsọ agwụ as a cold one all you need to know about ịgba ọsọ agwụ the apprenticeship in this calling very important onye ka a na-akpọ ịgba ọsọ agwụ mana bifo anyị gama n'iru ọkwa dị mkpa maka ndị sonyere anyị na aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa nke ọnwa jenụwarị anyị ga-achịkọta ụbọchị ikpeazụ nke ọnwa jenụwarị abụ bụ on sesọ ndị sonyere na anya bụ aja ga-enweta ihe onyonyo nchịkọta ya dịka isi mmanụ anyị anaghị esi oyibo ọrụ na soshal midia yes anyị anaghị esi ogwu testimonies na soshal midia you know ọdụ mana I can tell you na ike dị na aja a na-achụ ugbu ịchụ aja ara na-achụ anyị chụbara ya ihe karịgoro arọ na and eh, o nwere ndị na-esonyere anyị na aja since anyị bidoro otu date as we speak some people have already booked for 2024 why doing so is just for them not to skip even one month ihe anyị na-eme ịnweta ya ịjoin ya you bring ya three prayer request you place it on the altar na-achụ aja na-aga ọfọ na okwu n'isi throughout the month This morning, ejego orim na temple chụọ àjà gụọ ọfụ kwupụ okwu n'isi ndị sonye na ya n'àjà ọ bụrụ na isonye na ya bụ àjà ihe ị ga-eme ewe fọwọdụ ya three prayer request then weta token donation of obere ego ị ga-eji wee nwee ike sonye na ya bụ àjà a ga-eji na-achọ ya na-aga ọfụ n'isi echi isonye na ya iweta eche àjà m na WhatsApp 0813 82 43 871. I repeat, 0813 More 0805 0805 Ma ọ na na screen ọ bụrụ na na from ma ọ YouTube na-eme nke a ka Chukwu oke pụrụ na-esonye na anyị aka na na-agwa ndị mmadụ gbasara Eziokwu TV. na-emetụ aka na shia bọtụn ka ị na-eme nke ka Chukwu oke pụrụ ime ihe niile gọzie gị n'ebe ọ dị ukwuu bịa ka anyị gaba n'ihu na nkụzi anyị ji bịa ọ bụrụ na ịbụ onye a kpọrọ ọrụ na-ejego ebe ọbụla na-ejego anyịdara na dibia ma ọ bụ ije na emi spiritualist ma ọ bụ n'ụka na-ezigo gị ozi kpọrịta gwa gị n'iwel kọl n'ịbụ onye ọrụ matala ngwa eji ọbụla eyuzu ehe ọ bụrụ na ịbụ e na ijere n'ụka enwere ike iyuzu wọdụ n'inwe nke bịa na ọ bụrụ na ọdịnala ka ijere enwere ike ịgwa gị na inwere agwụ maọbụ n'inwere nke nke ọ bụla o yuzu ihe dị mkpa bụ n'inwere special calling ịgba odibo wee nye ụmụ mmadụ bịa na ọnwa nna gị gwara onwe gị dị confuse jee na ma YouTube chanel ị ga ebe m kụziri sayensị eji ama onye akpọrọ ọrụ adị ọgwa sayensị ọ ga-abụ ị na-afụ ị mara na oge mpịọnwa azụ ga elugo mana ihe ndị a niile ọnwụ na ọka na-agbagwoju ụra anya chaachị m na WhatsApp ka m gwa gị si gwa gị ihe ndị anyị nwere ike ime ma ọ bụ n'afa ka a ga-esi wee gwa gị mara na ị nwere kọlụ n'oge ọrụ gị ebidogo na gee ntị today I want to admonish only earnest seekers only those who are really longing yearning eh ha nọ n'ihu ọrụ ha to be at their place of work that is the only solution ọ bụrụ na akpọrọ ọrụ ka gwa gị ihe ya emere if you refuse to answer this call if you ask me mụnwa eziri m ozi gbasara kọlụ mụ over 20 years ago over 20 years ago but I refuse because I don't interested yes enwere m ezigbo ọrụ m na-alụ so na m ya m serious mana mgbe ọ rụziela bido ịpịawa azụ na-aghasara m releshọnship na-aghasara mmadụ ma aka nyekwetara mmasị ya nke na ụda ọla ọ dị ihe ọ ga-eme gị ọ bụrụ na n'ihe na-akpọrọ ọrụ ịzara kọl ọla, ihe ọ ga-eme gị bụ na ọ ga na-emebiri gị marriages ọ ga na-emebiri gị relationship ị gara abụ egwu ịbana mmadụ ihe ọmụwere ihe ọjọọ kwụọ ụgwọ ọnụ state of law once in a while now and ijegodobe ihe ndị ọzọ mere ofe bụ ọha efe obodo ị ga na-enwe serious relationship ọ ga na-emekwa increase mgbe ọrụ gị na-adịwa closer ibido ọrụ na-adị closer ọ ga-enye testify n'oge ruo n'oge mpịawa azụ ya na oge oge ọ ga-eruzi doo ha anya na na rizọt ọ dara n'ihi na ọ dịghị ga na-akpọkọ mbọ na-ebe iri dị kwesịrị ime mana no result yes odoo ha aja na nwere aka na-ekwu ulugide a na ọ bụrụ na o merere etu a ị bụrụ nwaanyị si na ọka ịba na marriage ọ eh, ga oh, ya emegido di gị akpọ gị asị fọlọ orize ụwa mma ndị ọkụ enwe ndị si na nwunye ihe onye ọbụla esi akịrị nwaanyị ọsị na enwere ọsị mpụta ya asị na nwaanyị na-eme mana n'obi ya jọs were ebe dị mma ihe ahụ adịghị mkpa ọ bụrụ ọmara aka ichere isi mofu ewe ọ bụrụ ụlọ ego ihe anwa na ya gradisia hat ha ga-anapụ na ihe na-achịkọwalụ gị bụ na ọ ga-emegide gị tiri ije n'ihu ọrụ gị na mareji nwere ike ịnọ ọnụ ọnụ ọnụ mareji aghasa ọkwa nọ releshọnship nwoke nwere kwecha ahụ kwara ya anọghị mfe ino yi ọ tụwa gị ime ife ino yi ọ bịa ga-aba ndụ gị nwa jụọ ya gere ihe ime o nwere ọsị bụ rizin ọ ga-asị nwa ya ime mere oji oge ego ọhịa mmụọ na-eme nke ya dị iche na onye ewu nwere karakta problem karakta problem mụ na ịchọ ihe na-ese na efosịa points tuli na onye a bụrụ adụ oriri for marriage mana nke m tinyere aka onwere ihe ya ọnọkọta nwoke ya agwa nke oge na ịnọkọta obi ya ọ na-eme na-emezi iwe ọ bụrụ anya ka anyị bịara ịkọwata ihe anyị chọrọ ịkọwazi gị nwa bụzi onye kọnfam bụ onye iwere ọrụ your call enwere so iwe eze eji amata yes enwere sayensị a na-afụ n'ihu a ikide ọ bụrụ na ị na-agba afa o nwere mene sayensị abụrụ ihe mmejọ kụwara maka na ịbụrụ dibịa yes ihe dị mma na ụja ifu ana onye ma na onye a na-akpọ ọrụ na-ege ntị now gị nwa nwa onye akpọziri ọrụ ka m chọrọ adres today gị nwa nwa onye akpọrọ ọrụ be confused as you speak you don't know exactly what to do listen and listen good now ọ bụrụ na akpọrọ ọrụ i want to address those people that are earnestly seeking the way forward ndị chọrọ ịlụ ya bụ ọlụ mana ha enwe ofe way forward ọ bụrụ na ị chọrọ ịza kọlụ gị mana ị edechabeghị redi mana ị ka chọrọ ebe a ga-etinye gị na WhatsApp group ka e nwere ike na-ekụziri one or two like admonitions to motivate you ebe ị ga na-ajụrụ ajụjụ kwa mgbe kwa mgbe Now, ịchaatị m na WhatsApp. Yes, ịgba my glow line. ịchaatị m na WhatsApp. Then, ọ bụrụ na o nwere ka m ma esi wee nene gị akwụkwọ. O nwere ka m ma esi wee find out. Iwu nwute adị ịgba gị afa. Yes. Sisọ eh, ordinary lines dịsị akara aka dị n'aka gị. I will use it to know na na-akpọrọ gị ọrụ. Na ọ bụrụ na akpọrọ gị ọrụ, enwere m ike itinye gị na group if you so wish. ebe m na-ementọ ọtụtụ ndị mmadụ in eh, just admonition mana ọ the practical rework but admonition in order to motivate them. mana ọ bụrụzie na ịchọrọ you really want to start your work now what I will ask you to do is to chat still chat me up or you want to start work I can still put you in the group kedu ihe m na-achọ ka m kọwara gị ma ọ gee ntị ka ị na-ege ntị a kedu ihe amụta ihe nke mbụgoro ụlọ ọbụrụ ya kpọrọ gị ọrụ arụ ọrụ two things dey involve one ọ dịpende na the level of ọrụ akpọrọ gị and weda ma ọrụ gị ebidogo onwe ndị akpọ ọrụ n'ụtụtụ nwee ndị akpọ n'ehihie nwee ndị akpọ n'abalị yes mana ọ bụgoro na oge ọrụ gị erugoro ị ga na-enweta obere sin obere saịn mana o ruzie mgbe oge ọrụ bidoziri in earnest na ị ga na-enwezi nkewa azụ maka na ọnwụ ọ dị achọ ka ikwu bie n'okwu na ọnwụ na ị n'ihu ọrụ gị So, man, no matter what, I didn't gonna agree. Yen gonna accuse you some admonition and some tips you go say, man. Kiri he game, big do one atom kiri he game, na bo wall. He game get against him against him, woman. The one, you must start spiritual exercise. You need to spiritual exercise. What about YouTube channel? People here inclusive, but spiritual exercise. Spiritual exercise is eh, about No, n'oge ruo ọhụrụ say ga side. eti aside be morning afternoon or night mgbe gị na ụmụ ụmụoge akparịta maka na dịse anụ ndụ ebu ọgba ha nwarụ ya sọs apart from nawa na ike chukwu can do nothing so you go back to the drawing board to every drawing board to the forces that called you ọ ga-enwerịrị mbọsị mgbe gị na ha ji enwe akpa nkata ihe a na-akpọ board meeting na companies na-aga n'ihu anọpụtasị na-enwe board meeting ịrụ board meeting board meeting mgbe eji arụ ọbụ minds both the directors staffs the ha ezukọ tụalụ check and balance of the company bring new ideas to move company forward ya ka a na-akpọ board meeting now ọ bụrụ na akpọrọ ọrụ ọ bụrụ na ibidoboro board meeting wuchi ezigbo ezigbo ọrụ ya nọ serious You na-ege ntị gịnị bụ bọd mitin a bọd mitin not bụ n'oge nweriri mgbe ị ga na-eseti outside it could be 5 10 15 20 30 minutes depends and it could be morning afternoon or night oge ọbụla to gị best ị ga na-echere ihu na east east bụ ọwụwa anyanwụ jee gee nkụzi na-eti nkọwala ebe bụ east east bụ ebe ọwụwa anyanwụ si abịa four corners of your room, ya rubere to face east erect your own altar ma ọ bụrụ na ọ ga jee ịhakwa ebe m kụziri how to erect ọdịnala altar mana ọ bụgoro na na nwere ike ime wuye on ebe ibi eh, ọdụrụ comfortable na ị nwere ike inwe such personal altar nche aka altar just na-eche na isi taịm na ana were ose dị jụcha ahụ gị ịbụkwana onye na-ana ka ijesa ahụ jesa ahụ n'ụkọnụ wụcheba wee na ọ bụrụ na ose ọjị ka iyuzu ịgbago ka esi yuzu ose ọjị yuzucha ya face ist east chukwu okike pụrụ ime ihe niile kpọkuo mmụọ niile na-ejere Chukwu na mmadụ ozi kpọkuwe ndị ichie kpọkuwe ndị ege kpọkuwe ndị mbụ kpọkuwe ndị anịka nta ee kpọkuwe ihe igbo ji dị ebube kpọkuwe mmụọ niile gị na ha so ndị na-emere ihe na ndị na-emere gị ihe kpọwa ha nche gwa ha onye akpọ onye akpọ ibia kpọkwa chi nke na-eri oke n'ụbọchị ahụ na data nkwọ isi kpọkuo chi nkwọ si ya na ịbịakwa na ịbịa ka gị na ha nọ ya nye ha afọ jọzie ha ebe ọbụla isi mejọ ha gbalụ imechaa nke a gọzie ha yọzie ihe ọbụla dịghị mkpa nwa ha na-edigoro edigoro ọrụ gị ha duzielu ụzọ n'ihi nọdụgoro ihu ọrụ mana ha gbazielu ụzọ ha gwaghị ihe ị kwesịrị ime ha daireti gị etu ị kwesịrị ije ma ndị onye nwere ike ijekwu for directive na-ege ntị for mentorship ọ bụrụ na ị bido mebe nke a nke ọma nke bụ eziokwu na ha ga-akụziri gị ị nwere ike ịna-ebe a anyị nwere ike receive message either by clairvoyance clairvoyance or by intuition or by whatever means or by by trance or even dream ị nwere ike nọ ebe ahụ metụrụ eburu uche ebe ahụ ya eyuzu ịgwa gị ije jere ime ọrụ nje ma ọsọ akwụ ị ga-akpọrịrị ọsọ akwụ ya nwee dibịa ị na-efu n'obi gị nabata mmụọ ga-asị gị ije na nke onye na-etu ọrụ ọ ga-anabara gị ya ka m bụrụ eziokwu uche onye ọbụla obi gị nabatara na ị ga-eje gba ọsọ agwụ na biya echefukwara na ọ bụrụ etu esi arụ n'ofe ka ọrụ ka esi alụrụ onye akpọrọ ọrụ ọrụ ịbụrụ onye akpọrọ ọrụ ọ bara uru na ijere na be dibịa jee ọrụ niile for A to ọles unless na ịchọbara ịrụ ọrụ gị na ihe chọrọ ọrụ ka i setụrụgoro ha wee sị ha aka nyọ nice calm si ha ah, calm down imecha ibe ihe a na-akpọ ekwe m ekwemagwụ ekwemagwụ m mana biko nyekwuru m taịm ime ya agwụ awa ọ ndị abụ rizi ihe eji wee rụcha ọrụ gị mee agwụ ka ị baa ikwuo mụọ taịm mana ọ bụrụ na ị chọghị ibido ọrụ ihe ebido oredi na ibido oredi chi ibido ọrụ ozugbo ọ kwere ọzọ uru na ijere ka arụwarụwa ọrụ etu anwa ị na-ege ntị ọ bụrụ na ibido m achọ ịgwa ụzọ ọ ga-esi wee dịrị cheaper and beta. ọ bụrụ na ịchọgoro ibido ọrụ gị follow the process n'ime ịchọ ka ọrụ ọrụ ọrụ mana makwa n'ọnwa mgbe nta yes mana ọ bụrụ na ibido ọrụ gị gee ntị ịgba gee ntị nke ọma ka ị ga-eme ewu tụzuo dibịa ọgwụ gị nawata jekwuye jee na bie iru na bie si ha nna anyị ọ bụ nna anyị ukwu ee eh, na m chọrọ ka m bịa gbaa ọsọ agwụ na be gị yes egwu ya etu a ọ gwaghị terms and condition ya dibịa niile abụrụ ofu onwe onye ihe eji ọgbawara gị afọ onwe onye ihe eji ọsọ 200 nwe onye ihe eji ọsọ 300 nwe onye ihe eji ọsọ nweta few things yes onwe kwesị nweta few things just onwe ike ọhụrụ ọkụ agwụra many things just few things nwere ike dị less than 20k 20k depends dibịa ije eme nke now ọ bụrụ na oge ụra onye anwa ma provaịd ihe ndị ọcha ọ sị gị nye ya bịa bido gbawa ọsọ agwụ enwere m ọsọ agwụ ọsọ agwụ wuo apprenticeship ka kụwara ihe ọsọ agwụ maka ụfọdụ na-awa apụta na Facebook ọnya bata ụfọdụ ndị mmadụ ga-asị ya akọtọ Facebook dibias ido waị ọtụtụ n'ime ha na-eme mmekasị agwaghị ọsọ agwụ abụrụ taata ka ọ dịbara ọ dịbara mgbe ezinụlọ okwu ụkwa ụfọdụ ga-asị ee na ọ bụrụ dibịa nsata mma agwaghị onye dibịa nsata gaa nwere mmiri ndị onweghị iche ọsọ agwụgwụ ee mgbe gburugburu ọ nwere ihe a na-akpọ okote akpa dibịa okote akpa dibịa dibịa na-eje eje ọrụ ma ọ bụ na-eje kpata mkpụrụ efu nwa ọrụ ya ka o kotara akpa si na-akpata mkpụrụ ọ na-akpata ọsịa ụda nke ọsịa ka ọsịa tinye na ọ na-agwa ihe ọ na-alụ onye anwa na-ekotarị ya ihe kpatara na ịhọrọzi naanị enwe okoto akpa dịbịahụ maka na ịhụrụ ụka dị rie anyị rie anyị fọnta mba ọ bụrụ na ọmgbe nna nna anyị ha na-eme dibịa nna nna gị mere dibia nna gị na-eme dibịa mgbe ahụ ụfọdụ mmadụ mmadụ ga-agwa gị ihe nwụ ọsọ agwụ na aka nna mụtara nna m bụ dibịa ọ egwe dibịa ka ọ bụ onye ihe kpata ọgwụ ọma ịfada na-eso nwa gị ebe aje weta mgbọrọgwụ na-eta je weta nka je weta nka ihe ị na-eme datụ bụ onye ahụ ịgba ọsọ agwụ ị na-ege ntị maka ndị ya abịa rie ere sị na a na-agba ọzọ ahụ n'ọdụ ọzọ ịbịa ị na-emekasị ndị a niile abụ ndị na-eme mmekasị abịa na fesbuk ịsọrọ ya nọ onye onye ja vidiyo nke oge na-emekasị na ọ bụrụ na ị chọrọ inwe mentorship iji oge anwa oge ọ na-abụ nna asụcha nwa nwa azụ nwa ya mana ọ bụrụzie na na nna nna gị mere dibịa oru n'oge tọọnụ nna gị nna gị ji na ọ ya eme na ifgo na-ebu ijigo dị enwere ike nna nna gị anwụgo nna gị je kpochapụ ihe agwụ ya niile ana dibịa masịrị gị asị nwa nwa mana o nwere ọzọ onye ya eme ntọ gị maka na nna gị anọrọ n'ihu ọrịa ị na-ege ntị na ihe ọ pụtara bụrụ ị ga-ejekwa na agba onye ọzọ fomentoshi ọ bụrụ onye nwa bụ na anọ dibịa nsata ma akụwara ihe bụ dibịa nsata ị na-ege ntị maka dibịa dịbe ụlọ mana aṅụ ka mere anyị ndị be anyị wee mee aba ịmana na nwaanyị na-achọ nwa onye kọnvọshọn na-eme onye nta akwụkwọ na-eme ịmana ihe niile a nwere mgbọrọgwụ eji abịa na gboo mana ụka na-eme ndị dibịa ma wee maa abandon ụfọdụ nkụzi mgbọrọgwụ si n'aka fere aka wee lụọ ha aka agbọrọ ya agbarọzie so ihe ị ga-emezi ebe ije n'aka onye ọzọ dibịa ahụ na-eche ọ na ọrụ mara eziokwu ọ na-asị nwa m na eke esi eme nka na ihe eji atụ izu na ihe eji atụ edo na ose ọjị na ihe nke a na-alụ na nke a na-alụ nke a na-alụ ọ na-akụziri gị ya however ọ na-akụziri ihe a agwụgị gị ga-adịzi mmụọ agwụ ga-adịziri gị mmụọ mgbe ị mụtachara ya mana mmadụ ga-amụgosiri gị aka nri na aka ekpe etu ị nọkịta ọ bụrụ na igoro dị creative na iwu mekanik mechanic whoever that is that gret mekanik ịma ọ bụrụ na ọ bụ mekanik ọsọ ya bụrụ na onwere agwụ ka na ụzụ ilu mekanik o njin ọkụ njin mmadụ ga-akụziriri gị na etu esi eseti na etu eme nka na etu eme nka adịzie dati agwụgwọ ahụ mere iji wee bụrụ ọkanga o ji wee bụrụ ya kọdị ị nwere ike ịlụzie data mekaniki awa adịbezie sọ satịtịs ga-eme ka ị karịa ọga gị mụgosiri ọrụ mmadụ na-amụcha ọrụ ka ọgụ ya mụgosiri ọrụ ahụ mana ị ga-enweziriri mbezik nọleji ịgba ọrụ na medikal dọkịta wa agwụ ịgba ọrụ na nechara na o kwesịrị ịbụ ndị nwere kọlị bụ ịzọ ndụ ndị mmadụ agwụ ya adịzie ya asị na dọkịta ga anọ na-alụ ihe nna achịkọwalụ gị onye ọbụla na-asị gị na ya gbara ọsọ agwụ onye ahụ fake ị na-ege ntị onye ahụ fake anyị na onye ahụ wee pretend na ọ na-epretend na ọ jelu na-ajụta ndị mmadụ ụfọdụ ndị a na-asị na ha dị agba ọsọ agwụ we still come my inbox ka ị ka mmesi mee nka ka ị ka mmesi mee nka ọnwa onye ka isi wee metụ ụlọ obi kụwacharịa ọ bụkwazie echi ọ na-asị na ya gbara ọsọ agwụ ihe ahụ iji emetụta onye ahụ gịnị ka ọ bụ kama ihe ya adịgoro hombụl wee nye onye nyere onye a kredit n'ụlọ kụziri gị ị na-ekele na ị na-arahụ n'ụlọ amụta onwere onye gbara ọsọ agwụ claiming na onwere onye gbara ọsọ agwụ doesn't make you kama ihe ọ na-eme gị ọ na-eme gị misteki ị na-eme karịa ọ bụrụ na ị gbara ọsọ agwụ ee eh, ihe ị ga-achieve in tri years ọ bụrụ na ị gbara ọsọ agwụ na-eme mmekasị na-eme tri and error is west of resources nke gị and resources ndị ji amụ ọrụ o nwere ike iteki ten years before ị na-enweta nweta that knowledge because ị na-eme ọtara ya ndị ị na-ege ntị ihe nna achịkọwara gị bụ na ọ ga enweriri onye bụ nna ukwu gị nna ọrụ gị a na-akpọ ya okote akpa dibịa ọdịnala Igbo mgbe gburugburu akpa ahụ ị na-ekote ahụ ebe a ka a na-emetụ e, e, e, amụgosi dibịa oge nwaanyị o ji abụzi ebe ị debere ahụ n'ụlọ ịma ọ na onye jiri aka nye onwe ya aka ya ekoro n'elu ịnwere idea kere ịbataga o ji agba echichi ịlụ agwụ asị gị jee kpọọ onye isi agwụ na be nna gị na onye isi agwụ n'ikwu nne gị alụ ọrụ gị agwụ ọ mmadụ ga-ekwuru etu ogugo onye arụ ọrụ agwụ ịmụ na onye apụlele vita rol na ịhazi ihe gbasara gị tumori ikele mmụọ n'iwu dibịa mana ịlụrụ agwụ maọnwụ n'iwu dibịa na-emekasị obi na fesbuk na-ebe na-emezi etu ahụ ikele mmụọ na onwere onye gbara ọsọ agwụ ịma na mmekasịna dịrị moment ịgwa m na onwere onye gbara ọsọ agwụ na ebe dadịzi mgbe ji wee gba ọsọ ebe ị nọ maka na nwere ihe ịma ị na-ege ntị ehe mmụọ ya akụziri gị ihe mana ị ga-enwe basic knowledge site na knowledge anyị nwe wee na-ajụkwu mmụọ ajụjụ ndọrọ mmụọ wee na-agbaziri gị iwe abịa n'elu nke ịma ama so ịkwụsịnye ya emechazie nwaanyị ji ahụ emecha ije na-ajụ elu gurupu ebe a na-akụzi maka haps ka ị na-amụta iji anyị chọrọ iji anyị dị a wee nara ngozi ịma ọrụ iwe onye iru abụọ nke ahụ agaba ka m gwa gị ibi na ancient or ancient time moses nyewapụzi erọn erọn wee kụziere joshua joshua wee tren elija elija wee tren elisha even the time of jesus jesus na onwe nwere 12 disciples apostles from 12 apostles onwe 72 disciples ihe niile ahụ mentorship ọ ịmụ ichere ọsọ gị nwa dibia onye akpọrọ ọrụ ịmụ ọ na pastọ onye akpọrọ ọrụ bụ onye akpọrọ ọrụ nwere bụ onye ọ ịlụ asịrị ebe ma ọ chọrọ ịlụ ka clergyman ma ọ bụ e, e, pastor ma whatever mee ma ọ bụrụ onye a chọrọ ichus onye a kpọrọ ọrụ bido n'ogige were enwe pashọn ofe ilu ọ na-akpọrọ ọrụ wee gaa join na seminarị ịma ọ na-akpọrọ ọrụ onye agha kpọrọ ọrụ wee jee pastọ skuul ịma ọ na-akpọrọ ọrụ etu a na-akpọ m ọrụ kịta ka m join ya priskul now ọ bụrụ na akpọrọ ọrụ akpọrọ gị ọrụ akpọrọ gị ọrụ ị na ntị akpọrọ ọrụ akpọrọ ọrụ now ndị agha onye onye seminarị ga-eje seminarị bụ ka e nwee ike zụọ ya n'usoro katọlik ji eme their own priesthood ọ bụrụ na ọdịnala na okwu ọdịnala nwere priesthood iji azụọ gị n'usoro nkụzi ị ga-aghọta ka ị ghara idiviate from that part of truth ị bụrụ pentikọstal ị gaa tụrụ uh, pentikọstal uh, theology school ị bụrụ pastọ in in the way they understand ịbụ ihe kpatara o ji agwa abịa na ọdịnala Igbo ka e ewere ahị na ọka ọtụtụ ndị mmadụ bịa na Facebook onye akụziri gaa etu a onye akụziri gaa etu a onye akụziri gaa etu a maka na enwero harmony enwero ha nọrọ under one leadership agwa only group mma na ọdịnala Igbo nọ under one umbrella and one teaching bụ ndị e a na-akpọ ndị ụka ọdịnala ọgbakọ dị agbataghazi eze akụ na-eme agbakọ nke na-adịji ya ana m godian religion ri ọdịnala dị regista a na-azụ ndị eme ahụ a na-azụ ga-eme nkụzi ha niile ha pass through process the same akụziere ha ege ntị now enweziri individual charisma enweziri individual gift ndị mmadụ nweziri n'onwe ha ma that tichin a ga-abụgoro ofu mana ịmụ ịpụta na ọdịnala teaching ọdịnala enweghị arụ abụrụ ofu maka na ndị nwe ọkụrụ ọgwụọ ndị nọ na fesbuk onye dọkịta bụ ọsụ n'ọrụ ma dibịa jụzie ka onye mentọr ya ọnya bata eji nwewe confusion ụfọdụ ya abasị m eze na so many things a na-akụzi dị too much onye kụziri ya yes ọnya bụ the ụdị kọnfushọn e nwere kịta adịrọ n'oge nke ndị anyị ha maka na oge ndị anyị ha na-enwe eh, mentorship example amaghị mmadụ one pass through patulage amaghị mmadụ one pass through the temple training onwero ndị dibịa ọbụla ma onwe onye pass through the temple training gara ebute eh, e bring confusion because na nkụzi agba ofu and ka ị ga-esi wee bụrụ rie onye nchụaja without ị na-agba isi n'anya So all you are with ọzọ So everyone has your career, but then you have so many different types of teaching na social media, and especially more because of now, or ọtụtụ n'ime ha nọ na social media at least 80% of na social media agbara ọsọ awụ ya nọkọta omewe ihe mana ndị ebere na-emere ndị agha ga-eji wee mee try and error adịbe ụfọdụ nwere ike emedụkwa try and error perfect kwa ụsọ mana o take longer time and wasting of people's resources ndị eji wee mee try and error tụnyere na nna achịkọwara gị bụ ọ bụrụ na ị nwere kọl ị ga-eje jee gbaa ọsọ agwụ jee gbaa ọsọ agwụ ihe uru ọgwara gwara na ịgbara ọsọ agwụ bụ na mgbe agwụ ị bịara ịgba ọsọ agwụ anwa onye agwụ ebute obi a kụziere wu dị niile dị n'ọrụ and ọnwa ebe ịlụgbara ọrụ ọgbadobe gị nwewezie chalenjis ị bịakwa si ya nna ekwe ka anyị esi mee nke ọsọ mee etu a mee ya etu a mee ya etu a because of that humility iji wee saa ya enwere ndị mụrụ ọrụ na nke m like two years ago mana from time to time ngwa pọlọ ise kọmbat omesi m na akwụkwọ ka m na-esi mee nke isi amere ego amere ego amere ego o ọ gaa ọmakọta kere esi m na-eme na ya mekwara ihe anọ ga na-ege ntị e, etu a ka esi eme kedu prọfeshọn ọ bụla ịmụọ na dibịa ịmụọ na ịlụ ọrụ dibia onye akwara ọrụ ugbo prọfeshọn ịgbara ịmụọ na dibịa prọfeshọn daghị ịbụ dibia wee prọfeshọn Dibia Abro, a custodian of Igbo culture, it does not represent a, a, a mouthpiece of Igbo culture. Yes. Ivan and hierarchy obodo. Ima Dibia enwe rank dia. Dibia were profession he choose. Dibia na ọdụ medical profession he choose onwe as a medical doctor. Mana abịa n'ọdịnala Igbo enwere ranks. Enwere ụdị igwe ọdị obi. Enwere ndị nze na ọzọ. Na-ege ntị. Enwere ranks. Ama agụnye dibia dibịa profession, prọfeshọn ịbara onwe gị so dibịa abụrụ ọnya na-ekwuru abụrụ ekwuru ọ na-ekwuru ọdị ị na-ege ntị so e prọfeshọn ọrụ onwe so mụọ a zụrụ gị na prọfeshọn ị nọ mụọ ị dị beta ma eji ekwa dọkịta ekwọrọ ka o jee medikal skuul jee jee folo the process wee kọpụọ onye chere abụrụ the sef onye nke ọzọ bụ sef aklen medikal dọkịta mana onye nke pas tru tutu leja tru trenin onye a were medikal medical doctor. na-ege ntị nke m na-achọ gị bụ ọnya mere ụfọdụ ime ji abụ ntu fụlata di ego iri e konfis so ị ga-eme ọ bụrụ na ọrụ mara gị jụ onye agbara ọrụ ka m na-agba ije igwe onye anwa na e ịgba ọsọ agwụ ọgwa terms and condition ya the benefits dị too much hapụ ihe ọ na-ahapụtabere onye nke ụfọdụ si na ajara ịbịa ke ndị ama ụzọ pụta na fesbuk gwajuo ngwongwo e nwere mmụọ na-egbu ụfụ ọrụ uche onye ahụ agwa gị iche na ije gote awọ na igote nka igote nka igote ụmụ maka igote nka na ọnya ibe ha na-eto ọka onye gwara e nwere spirit eji emuvu ọrụ mmadụ ji emuvu ọrụ na tempụl ya uche onye ahụ ma agwa gị onye ahụ ya na fesbuk na-eme nweta ama oke nwụrụ anwụ nweta nke ame nke ame nke ame nke ọsụ oke chie sụrụ oke na ndị amụsụ mana ọ gwara osi gị na onwere mmụọ na ihe etinye aka na ya bụ ọrụ ka o wee gaa so i jụrụ na afịa jegota ihe ahụ o gotachara na na-ekechi si na ọlụ ọrụ nweghị ọya alụ bikọs iwu ụlọ dị mmụọ dị eme ugwu dị ọlụ n'ege na-ege ntị ọ bara ụlọ mmetụ aka oyibo zụrụ maka na ebe ọdịbịa ana m achọ ịgwa gị na ich ọt ọbụla nwere mmụọ ọrụ dị eme ugwu ọlụ adị mmadụ ama agwaghị ya when you are still at ọ ga-abụ mgbe ị bịalụ for mentorship ka m kwụsị ebe a mana ya na-achọ ịkọwara gị bụ na ọ bụrụ na ị nwere kọlụ jee onye ahụ enweke kwụsị elu gị the dos ebe ọ na-enwere ị na-arụ maka iwu ala iwu ala the laws of land ị na-arụ ya ndị ndị Igbo na-azakarị ya n'afa iwu ala ebe ọ na nsọ dibịa ebe ọ na nsọ ọ ga-agaghị agụrụ ihe niile ahụ bụ nsọ dibịa ma ọ bụrụ chọrọ ibu ube na-ege ntị enwere nsọ dibịa enwere ọtụtụ tatentes m nwara ọgụma ama eme ọ bụ nke bụ eziokwu na ọ bụrụ na onye ọbụla hapụ ịlụ ọrụ I bụ have on my own choose igbu ịma ihe ọ na-ediprive ịma so many things ndị mmadụ na-eme ma nwere ike ime igoto to party igo to hotel live anytime igo anywhere if goro ni anywhere rie ma m ga awụ not ito awụ not do it ọ na-ediprive m sọ ndụ n'ime ị na ntị ya mara nwa nwee freedom ịchọ ịrụ dibia lụọ ya ọfụma nke aka kwụ ọtọ ọ bụrụ ndị ebute ọgwụ ntị akụwaziere gị ihe dịba nsata ọ nwere ndị na-eji ebute ọgwụ ga-ebute ọgwụ a gwọrọ agwọ eji eme dibịa dibịa mara dibịa ma ahụ fọmodi ụwa na rutu gị and nke ọdọ famili ọnwụ na-abata dibịa mara adọba famili ọnwụ ihe eji ma famili agwụ famili ọnwụ na dibịa mara mmadụ ị ga-afụ ikwu onye anwa na ibu onye a na-alụkwa dibịa ọgwụ na onye ara arụ dibịa efuwe ikwu ya ma ọwụ ibi ya agwụ makwa otu oge anya na agwụ anọ na befa ọ bụrụ nke emee nsata nke emee nsata bụ na onye a ikwu ya dibia nwere onye na-arụ dibia dibia adụghị ala ide eje dibia adụkwụ na famili ya ọnọgide ofe ile ụlọ chọrọ ibute ego mbute jelụwa dibia ụdị ndị adibia mara ya ihe ọ na-eme we oji aje gwọ ọrịa ọgwụ je ọrịa ọgwụ o nwere ike orie ose na o nwere ike orie wichi oritazi ọpụtazi o nwere ike izi ozi o nwere ike ngwa ngwa kọlọ pati yiri ihe agba oke ose ka o riri dibia amara ya mana o nwere ike kwute ihe na gburugburu solushon maka na onwere ọra mmụọ ga-etinye aka ka ọ ka ọ bụrụ ọgwụ na-arụ ọrụ so ụfọdụ na-emecha je gbuo ajọ ọgwụ eji arụ dibịa ka mgbe sọ ndị dibịa ma ndị pastọ o nwere ofu enyi nwoke ma ya akpa akpa ka mkpa akwụkwọ ndị mụrụ ya bụ ya ọrụ ọrụ ministri wuru e ewu na Lagos mana mgbe ọ na-arụ ọrụ ministri o nwere ihe a na-akpọ oge o nwere ite o nwere ite a na-akpọ ite nsogbu ọ bụrụ na m na-ere ikesi kredit n'ihu na ihe na-eme o nwere ite a na-akpọ ite nsogbu ite nsogbu o nwere ya ịbịagodo ministrị ya jụrụ ma abịazi o nwere afa jee na ite nsogbu anwa onye na ite nsogbu anyị ga na-enwe prọblem tiri ime gịnị ịnachi ministrị ya na ntị ite nsogbu a ị ga na ọ na-eje ite nsogbu a ndị enwe nsogbu tiri n'ome gịnị na ịnachi aka baktọ ministrị ya etu ụfọdụ dibia ụmụ ụfọdụ ndị ya ahụ ime gị na adị jena bia nwee prọblem ị na prọblem ihe ọ pụtara na ụfọdụ ime ha ji ebute ajọ ọgwụ a eji eme ya bụ ife ma ndị pasọ na-eyuze ma ndị dibia na-eyuze spiritualist na-eyuze o jekwọta ọgwụ ọnya abụ nke ọgwụ nsata o ji ebute ọgwụ ọgwụ ọnya awụ ọgwụ na na biya oke ose inwe ike ịpụta ebe ọkọ ọha ahụ gbaghị ihe ma bịa bịa a nwekwara nke bụ orijin anyị mara ihe ọ na nwe orijin nwere kanta o nwere onye ya abịa na be gị gbagidoro ya afa ma ọ bụrụ na emere kansịl akwa gị afọ ya ọ bụrụ ya Megan, he was I want blessing, blessing, blessing. He said, uh, I have a blessing. She has not a blessing. Man, what are you? So, na I will original. My name will fake, and they just pass what he has sold. Megan, and I will say Ụfọdụ na-eri nke ha na-eri eri, ụfọdụ na-alụnye nke ha alụnye ebe ahụ ọnụ. Ị na-ege ntị, ụfọdụ orijigwa sikrit, mana ana m achịkọwala gị na ụfọdụ enwere ike iziga ozi outside that their office ha 45. Mana ihe gị bụ na na osere na-agba ahụ oriri bụ ka o wee nwee ike wee nwee ike na-afụ ihe gbasara gị ose na-agba ahụ oriri ka o wee nwee ike na-afụ ihe gbasara gị so ọnya bụ ọgwụ nsata ọnya bụ na anya na mmadụ ga-esata dibịa dibịa amara ya mana o jezi jebute ọgwụ ga-eme ka o wee nwee ike na-afụ dịka dibịa na-ege ntị gbaa ọrụ gị ijije werezie ma nkịta ma ihe niile lụgharị ọrụ ma sị ma nkịta ihu ma ihe niile mana ihe a nwere after effect ọnya bụ dibịa nsata dibịa nseta abụrụdị onye dibịa gbalụ fọm bet odoghị anya na ikwu ha na ha na-alụ dibịa na onye alụwa dibịa efukwuo nwanne ya ma ọ nwanne ya agwụma odoghị anya na ọhịa dị na be ha kwụtara ọgwụ mana nke nsata awụ na be nna ya nwụrọdụ ụdị ha adụrọ na ya ọgwụ ọgwụ debe na ite ọgwụ wee na-alụ ọrụ ya awụ dibịa nseta ọ bụrụ na ọsọ agwụ mmadụ na gị ịgba ọsọ agwụ of imeju onye gbalụ bọyị na biznes jee na ime otu nkwọ n'ime nkwọ wee gbaa bọyị six seven years bido zụwa mechin pas imeji ya kọmpe onye nọkọtara nwanne dashi ya one million naira oje shop na Oraifite zụwa mechin pas ha bụrụ ofu ege ntị onye a na-agba bọyị na-agba bọyị within six seven years ya nwa nwere connections o si n'aka ọgụ ya na-agbarụkwu ndị ọga ndị ọga ndị ọga ndị ọga ndị ọga o nwere kọnekshọn oge ọnwa ha julaị bifo inoit it gị afịa bifo inoit esatụkwa that boy etu agwa gị si mekwa introdus to ndị ọga niile ahụ ọma mgbe ọ na-asa agwa gị abụrụkwana mụọ forces ọma mana gụwa ya adọkọta nwanne onye nwa mmiri oyi nyezụwa meshin pak na ọrịka onye ka ịma onye ebi iwu ahịa nwa onye maghị na ezuru ka ego maka na ebidoro gị ebidoro gị ị marọ ihe ji onwe kọmpe onye gbara bụ na dat line ọ bụrụ ofu ọ gwụziere iji onwe gị mgbe ihe anọkwazi na line anyị matatụkwa mmadụ obere mana ị meji onwe gị kọmpe onye gbara bụ maka na onye gbara bụ ya one ọ na-ama ndị ọga tu o nwere ụfọdụ ndị ụmụ bọyị ibie kwanyere ya gbakwara bọyị bịakwara bọyị ha nwere ike marụkwa onwe ha so ka m kwụsị ebe a ihe nna aji n'aka na ịghọta gị ihe nkụwa gbasara ịgba ọsọ agwụ na uru ịgba ọsọ agwụ bara so ọ bụrụzie na ị chọrọ n'ọrụ ụmalị gị ịchara ịchụ mmiri ihe eme ihe agwụ ihe eme nke ihe eme nke ịbịakwutezi onye ya bụ ọsọ agwụ ịfụ na praịs eji alụrụ ndị aụsaidị ọrụ abụrụ ihe eji alụrụ ndị ọkpọrọ ọrụ ọrụ ezampụ ndị na-agba ọsọ agwụ na be m nwere onye ya bụ ọnwụ na ọchọrọ ka arụ ọrịa ọrụ nka ma ọ rụọ ọrịa ọrụ nka ọsịmọzana na-echọ ka arụ nka ma ọ rụọ nka nke mmasị oke ngwagote ihe a ga-eji arụcha ya ihe soziri ya nchi n'obi onye ahụ onye maka na ọgwụgwọ mmadụ ịsa na akpesị na ụlọ negative eh, mmụọ mana onye a ozi na templa so whatever ọnwụ na onye a wetara si ka ntinyere ya aka na ọrụ rụ ọrụ ya ọrụ maka na mmụọ ma ya negative mana gị nwere onwe onwe sara apesị na ọrụ onwe gị ebe ịrụ ọrụ ya akwụ m ụgwọ ebe a ajụjụ nkụzi a ma ọ ka miri emi sendịalụ mesej na wasap 08138243871 maọbụ ọ bụ 08057837672 ma ọ ị na na skrin gị na ọnwụ niile folo for YouTube maọbụ ọ bụ n'eziokwu TV ị ga-afụ nọmba dị ebe anwa isendịa meseji awụ respond ya kpọọ akpọ ọ bụ na m dị bizi my pa will pick it mana I can assure you ị ga-enwetakwa meseji response almost immediately ka ị na-eme nke a ka Chukwu okike pụrụ ime ihe niile gọzie gị n'ebe ọ dị ukwuu agụọ m ọfọ n'isi ndị niile sonyere anyị na oge awa ndị na-atụsa meseji anyị ndị friends of the temple ndị children of the temple na ndị niile ihe anyị na-eme na-amasị a m na aha Chukwu Okike kepụrụ ime ihe niile ihe ọma dị iche iche meela ụlọ na ụlụ ga-adị ka echi maka na echi dị agwụ agwụ ụnụ ga-ejere obodo ụnụ ga-anara obodo na aka kaka ya mụ na Chineke pụrụ ime ihe niile ọ dị ike niile si n'aka ya bịa ọ ga-adịkwa n'echi niile n'oge awa nke eziokwu ee onye nụkwa ya gwa nwanne ya a sịrị m na ọ bụrụ na ọnwụ egburu dị e eji wee chụ aja na emechaa na ọ ga-ebuliri ome udo dịrị unu ka ọ dị n'echi